Nedu achịcha na-enye ndụ (O Nedu achịcha na-enye ndụ, nke na-emeghe ọnụ ụzọ eluigwe, ndị iro ji iwe isodo anyị, nye anyị ike, nyere anyị aka, Otito ọkpụ dịịrị wenu onye dị otu gbakwazị ịtọ. Onye na-enye ndụ na-enweghị ube, n'eluigwe obodo anyị. Amen. I'll sing it now. na na-enye ndụ nke na-emeghe ọnụ ụzọ eluigwe. Jiwe wesodo anyị nye anyị ike nyere anyị aka otito kpudiri dị wedụ onye dị otu gbakwazitọ n'eluigwe obodo anyị amen i'll sing it again na-edu achịcha na-enye ndụ nke na-emeghe so anyị nye nyere anyị aka otito dị dịri dị igwe onye dị otu gbakwazi Please don't forget to subscribe. Thank you.